igbo ndị ọma chineke nna kelechi ọma biko abịakwa m ọzọ kansa bịa biko na m like i said we are going back to our root odigo satin we are going back to our root achọrọ m ka unu gee iju ụwa ntị enwe ụfọdụ m isigo the video of this young man at this channel mana biko afịa na facebook bụkwa iju ụwa ịtaịpụ iju ụwa na facebook ya afịa o nwere afụ ọnụ okpukwa n'okpu na the picture on about 17 or 18,000 followers kí ejima the real account just like jpac real account jpac nọ 280 something thousand ọ bụkwa nke ndị ọfụ ndị anụ mepere ọfụ ha ji eli ọjọbọ na-epost e ihe ọ na post he is never the owner of those accounts na nna agwa gị his real account jpac chief of staff nọ 280 something thousand nke ọzọkwa bụ mr jpac comedy nọ 150 something nke bụzi jpa connect nke ahụ n'ebe ọnụkwa ebe thousands of followers biko couple of ebe 10,000 and above ya afia dị so biko nke njide ọka nke njide bịazi ụbọchị nkịta bụ nwoke anụmanụ na-akụzi nkụzi going back to the root ị ga-echa am you ị ga-echa ya ịma na can you cope can you be able to go back to this root a na-ekwu okwu ya na onwe ha onye amụrụ by force to forge ahead mana if you decide to go back to the root and na-ekwu okwu ya it's left for you it is gịnị left for you a sị atụọla ọmala ọmala atụọla ofeke ofenye isi n'ọfịa biko ị na-ego back to your root ị mala ebe ị na-aga ọ ndị na-asị gị bịa nụgba nwaanyị onye ọcha ka ha wee nweta iwe nweta visa ka ndị na-analụ mmadụ ana ha n'ike ka ndị na-eji ọgwụ ama aka ka ị na-anakwulu Chikọkpara gụrụ egwu sị na onye na-asị nwa gị na-ejele anya mana ndị akwụbalụ ndị nwụrụ anwụ na wedropu ha ka ị na-asị nwa gị na-ejele anya ndị Igbo wee na-atụ n'inu wee na-asị agwọ ogbenye ihe eji eme abụla ọgaranya ọsị ka ọ hakwa ka ọ ha ọgaranya bụrụ weta isi bịa were isi bikonu nenenụ vidiyo nwanne anyị nwoke bụ iji ụwa na ihe okwu sụcha na vidio nwa yana na echetakwanụ azụ ọzọ iju ụwa ọkwa na iju ụwa ya nọ na-awụ back to the root I want to apologize to my fans people na-ewe n'iwe all network and uh, a lot of uh, a lot of things here cause synergy web war. So I'm trying to revo- uh, resolve it, but now I resolve good me and get to go. So because when you were but I don't because share um share the video me that so others can join us. Call us, Sibata. You have know, Kora Sibata because uh, I can see my sister now watching from Italy. Nepia can share about it, bro. It's about money? Call us, about that. Begin now, that. Now, back to the root. They must go back to the roots ị oh they call my big sister I will always I will keep on appreciating you I will keep on appreciating you I will keep on praying for you And the Patience God bless you Ngozi Chukwu aya akọ n'ezinụlọ gị aya akọ likewise others but your own ga dị special because enwere reason why ọ ga-eji dị special biko ị na-abata na-apịa ka na share button they must go back to the root ọ root a chọrọ ichi gị azụ they must go back to that root they must go back to that root they must go back to that root were ma ha chọrọ ya ma ha chọghị ya ọkwa by force mma eji aka mbuga na that root mma eji tipa trailer wee loduo ha loduo ha wee buje ha back to that root kedụ root ọ na-ekwu maka ya Now eh, we must go back to our root. We must go back to our root. I get cheer from our forefathers. Cheer from our uh, eh, cheer back to our ancestors here and eme. Ana m ajụ di root a chọrọ ichi ga-azụ ya. So root m chọrọ ichi ya azụwo mud house. una aja ọcha. Ka m na-enene n'ihu my screen. Ụnụ ọcha ka ichi ya back to the root. Ụnụ atani. ụnụ ata ka ị chọrọ ichiga back to the root negodo ite eji aṅụ mmiri udu eji aṅụ mmiri we must go back to that root which root are you talking about kee rute ụjọ ka echi ya azụ ee e, e, e, jizọs nwe onye ọcha since ị jụrụ jizọs jụọ ego ka ndụgo chenjigo since ị jụrụ jizọs ị jụrụ jizọs ị jụrụ ịgazi ụka isi na ịgbara baịbụl ọkụ ndugo chenjie na ị rụọ na estet na be nna gị four story building ịkwụwa gị ya common corolla a na-ere 5 million corolla a na-ere 5 million igote gị ya corolla ịma corolla before 1.8 million 1750 now is 5 million igote nwoke corolla common corolla eji agba ụba igote nwoke ya si kwụsịrị ịga ụka mụọ baịbụl ọkụ wee jụ na ya wee jụ jizọs asị onye nwe gị na gị igotego korona kọmọn korona mụ ijesịwa gị bigotego elezus e, 2020 gị wee kwụrụ maka na chere uwe ebie ya egote nwu ya ị ga-eweta nwebe 35 million go ofu moto can you bring 35 million go ofu moto ị na-agazi ụka ịda agụzi baịbụl iso na baịbụl ọkụ isi na jizọs nwe onye ọcha na jizọs bụ onye ohi mana ị ka bi n'ụlọ atanị ndụ gị echenji bụ inwebụ esteti ọ bụrụ kọmpi nke inwe ịkwụrụ ụmụ gị ụgwọ akwụkwọ ka na-afịa gị ahụ inyekwu nwunye gị ego nri problem ịnweta garị three cups of garị nye nwunye gị ịnweta rice december kịta na ịdịrọ of rice ị ga-eri on 25 disemba december shọ ị ga-asụkwa mmadụ gbara gị christmas ọ ga-esukwa ọnụ gị wepụ ị mmadụ m krismas ndị omenaala na-eselebreti christmas ndị na ndị egede ha na ndị ụka na christmas ọ ga gị m christmas. some people ga-abata village na abatakwa village na gụwa na-eme egere na ndị mbụ ịpụtakwa azụ onye egere ị ga-afụkwa mmalisi ya ọ na ya gbara ya krismas oge esipu n'ọnụ gụ wepụ ndị egere na-agba krismas bụ na na-celebrate krismas i want to go back to that root egụgba nwa onye ọcha nọ 80 years egụgba nwa onye ọcha nọ 80 years your your grandmother your grandmother nọ 80 years ụta nọ kịta na ịpụta na ụta efu nọ kịta na ka ihe mụ na kaarị ukwu ya maka nkwụ na some people get misunderstanding ka mmechi ọnụ ịgụgba your grandmother nọ 80 years 85 years 90 years ịgụgba ya nwaanyị ara afụzi nsọ ya ara ra afụzi period ya nwaanyị enwezi feelings ada enwezi feelings ego nwaanyị mụchagoro nwa azi na enwezio ọchịọhịa ọchịọhịa zeb ọmama ọrasịsịba ọchịọhịa mmiri ego ya in the name of ịchọ ka ọ dịrị gị na mma nwaanyị dị agụgba onye isi ojii 70 years nwaanyị dị agụgba onye isi ojii onye isi ojii ibe gị nwaanyị dị aje propose onye agadi nwaanyị nwa onye igbo 70 years ka enụ ya enwe nwaanyị 70 years wee widow ndị di ha nwụgo nwaanyị ị ga propose ya nwaanyị ide ha ya ah, i love you i do nwaanyị e ji hapịa wee je gụgbaa nwa onye ọcha nọ 17 years ọgbakọ ka ọ dịrị gị na mma mana isi na ndị mana isi na ha bịa rie ancestors let's go back to that root mana ị nwere fridge na be gị nwaanyị ji go fridge nwaanyị ide ego ejepụta ite ite ọla na ite akpụrụ akpụ wee na-aṅụ mmiri ị nọrọ ị na-aba kọntratọ na arụ gị ụlọ kọntratọ na arụ gị ụlọ ife ụnụ ajọ ọcha ihe eje wee nwee obi unu were ụnụ atarị were atarị tụkwasị n'elu anụ n'ezie nnukwu ịgba flat ga obodo oyibo isi mụ ndị egere na ndị mbụ ndị egere na ndị mbụ a ị be nna gị onye na-eje echukwa ha ịpụta ise ndị nwanne gị nwoke chukwu ahụ nwanne gị nwoke na-efe ndị egede na ndị mbụ echere m na ọgụ onye isi ndị egede na ndị mbụ ka ezi ka onye ọzọ ga-esi jede efere gị anụ na egburu ya ọkụkọ let's go back to that root ị na-azapụ english name let's go back to that root isekwa tatus na were tatus see na ahụ gị niile a na-ekwu ịkpọpuo ntị a na-egwu kpọpuo ntị na-asụrụ m ya amen ndị egede na ndị ọma ya na-akpọ ya amen ndị egede na ndị mbụ ha ma ya na-akpọ ya amen kpọpuo ntị kpaa isi ịbịasịzie mụnwa let's go back to that route mụnwa nọ na route ahụ oredi anọ m na the route oredi gịnwa nọ na ruutu onye ọzọ ịnọ nọ wit ancestors ndị ọzọ na-enye gị nri mụ na m nọ na the root ọkwara ndị Igbo ka m nọ ya na the root ka m nọ already anọ na the root gịnwa nọrọ Germany nọrọ Japan nọrọ USA nọrọ Australia nọrọ Canada nọrọ Ghana nọrọ Togo nọrọ Kotonu nọrọ South Africa nọrọzie ebe a were foonu na-asị m let's go back to that root why na mụ nọ na the root already kee root ịchọ ka a na-egburu si efe ire ire ire a na nna gị ana ancestors ka i buru jee lee ana grandfather gị ka ị rịa ana forefathers gị ka i buru jee lee rechaa ya were ya gba plen gaba obodo oyibo bụ onye ọcha riri your ancestors ka isi wee claim mụọ n'ebe a na-agbara ya wantịrọ sizie m nwa nozi na the route already that we should go back to that route anụrụ m nwaanyị before nnọọ nwaanyị ejere m be nne ọgọ m kụọ aka kụọ aka gwa ha ihe nji maka ya wee bịa omenala Igbo mee bute mmanye nne na nna omenaala Igbo gbaa nkwụ nwaanyị omenala igbo mee ego n'isi ya omenala igbo setụrụ ụmụnna gbuoro ụmụnna ewu bi ha chi ha nye ha anwụrụ ha na-akpọ n'ime setụrụ ụmụ ọkpụ bi ha mmanya ha nye ha ego ha setụrụ unye mụdi most of you people n'obodo ebe amaghị ha na-akpọ unye mụdi setụrụ ụmụ agbọghọ bi ha mmanya ha nye ha ego ha setụrụ ụmụ okorobịa bi ya mma ha nye ego a maka isetụrụ ụmụ okorobịa echere gị n'ụzọ nsetụrụcha ihe niile a nwata nwaanyị abịa ịmụ mmanya sekpụrụ abịa m mmanya nnara mmanya lachaa nye ya ọṅụọ igosi na gịnị na ọ kwekọrịtago ọ bụ ihe baịbụl gwara anyị mana usi na baịbụl feki baịbụl si kan two people wọk together if agri ọ bụrụ dị mmanya bi m ṅụọ mbi ya ọṅụọ ọwụrụgo agreement that is what Bible told us and Bible gwara anyị na ị ga-eme ego n'isi nwunye gị before ọ bụrụ nwunye gị okoro m aka konoziere m ndị ba ndị ba ajụ owe onye asụ yes na onye a ebe ha bless ya anyị igosi na m anụgo nwaanyị na omenala Igbo tradishọn gị nwesi ebe a lee na nna gị lee na forefathers gị ana gị ere ha lee ọba ji nna gị ana your ancestors debere ịma na mgbe gboo trade by barter iweta ji ije ije jee bi mmadụ onye gị rice ịpụ ije go akpa rice iwere ije go akpa rice ara na-apụghị esi let's go back to that route ịma na iweta rice ije nye mmadụ onye enye gị ji ịchọ iri ji ịchọ iri ede iwere ijije nye onye nwere ede onye enye gị ede ọ bụrụ ka esi eme ya a na-ekwu iri abụọ ndị ọcha ndị ọcha chịrị gị ịya awa igwe igwesi weta e, e, akwụkwọ une ịwachi ọchị ọhụrụ wee na-agagharị iyiri akwa ichi isi gị na-asụrụ m ya mee iyiri iyiri iyiri iyiri iyiri efe ndị ọcha iwe ndị si edresị ka ị cha yiri hand glove yiri hand glove ichi isi gị na-asị m ya mee let's go back to that route esi m let's go back to which route are you talking about which route are you talking about mgbacha nwaanyị otu anọgịta na enwe m ndị ọgọ ụmụnna ụmụnna ebe nna nwaanyị mana nna eme ezizi ụmụazi mgbe nna ji gba nwaanyị agwaje m ụmụnna nke m kpọrọ kpọrọ onye m di nke m wee jee ha azi ha eme ka esi eme ihe ha ma na nna eme ezizi ha rekọgnaiz ya m mana nna eme ezizi otu anọgịda na ọsọ chụba m ọsọ chụba m ọsọ m na taa na ebe m nọ agbana mbe nna m ọsọ chụba mbe nna m agbana m ikwu nne m ọsọ m n'ikwu nne m agbana m be nne ọgọ m nwere idea mana gụwa nụrụ onye ọcha ọsọchụwa gị ebe ka ị ga-agbana ọsọchụwa gị be nna gị gbana ebe ịgba ikwu nne gị ọsọ gị ikwu nne gị ebe ka ị ga-agbana iti ka gwara ọsọ ka ịgbana be ndị ọcha ruzie na airport enye ọgụ visa ịtọ na embassy ebe ka ị ga-atọ abalị na-amị onye chọọchị ọhịa na asị efere ebe na asị let's go back to that route ananna gị nwere ime oke ananna gị nwere ime oke a sị gụpụta na ụmụnna gwuo afa gị ọdụ na ụmụnna afa gị ọdụ na ụmụnna ị na ebe mitin ụmụnna na be onye ọcha ahụ ị nọ ị nọ na mitin ụmụ e, enwe gị isi nọ na mitin ndị Igbo ị nwere shọna ma onye mụrụ Josef onye mụrụ onye mụrụ onye mụrụ nna gị maka ka esi ama ihe ịpụta gaa n'iro edidi mmadụ ezighị ichukwu onye nwụrụ nna gị onye emeghị asị o ọnwa be okoye mana ịpụta ịkpọpuo ntị ite isi waiti ịpụta nye aga n'iro ị na-adịnara ifune ya mee ya mee ya mee onye ma onye iwu onye necha agha anya ọsọ onye ebe ka frawas ebe onye nke bụkwa onye amụrụ n'azụ ụlọ Ibada agwa awu, ọwụwụ nwaafọ igbo ụmụnna m mama fa ndụ na ụmụnna ana m aga ebiti na ụmụnna igwe be anyị ma onye mbụ enwere m sọnem ịbata vileji m jụọ sọnem egosi gị ọnwebe onye a nekwe imi ya nekwe ka o si aga ọgwa nwebe onye a ịkpọ sagin ịkpụcha sagin kpọọ isi nnụnụ a na-ekwu iye ya eye a na-ekwu na iyere ya eye ite ya kọlọd nke ha wozi my problem a na-ekwuru ite kọlọd ije kpọpuo ntị ee ịnọziere obodo oyibo si mụ na n'ala igbo mụ bịa ka anyị gaba to that route which route are you about mana iji si ike ruo duplex be nna gị si m bịa mgbe ị na-arụta duplex ime na ya na duples awụghọ rutu nna gị na rutu nna gị wa ụlọ aja ọcha mod haus inwe ha idea a dị igwe buru na-anya lezus igwe buru na-anya lezus na-eyi ezigbote akwa igwe buru sefụ hapụ dị rut hapụ dị rut gbafuo na-agara obodo oyibo agafe sọma gị nwa na-asịzi m ji ya batụdị wa gwa na igwe buru nọ n'ịntanetị igwe na-eyuz highest fonu na isepụta pụtara ọfụrụ sometimes igwe bunu sef na-anọ na igwe bunu na-anọ na rum ya eme video call eme sex video call nwa ya dị ya ịgbana igwe bunu sometimes na onwe girlfriend ekwefu ide igwe bunu na nyoo ya ọfụma o nwere enyi nwaanyị nwa ya dị ya ịgbana igwe bunu nwere enyi nwaanyị nwa ya dị ya igwe bunu na-echecha ụmụ skuul a ụmụ maoko ma endekede ha ma ihe a ma ma enugwe sutu ha ịma na igwe bu na-ejebe eburu asa ịma na igwe bu na enwere họteelụ e, rumu rumu họteelụ ama amara ya nwe ya nọ ọbịa gwa ozugbo immediately pịa osi n'azụ ụlọ waa nakpo na họteelụ jee pịa ọkụ igwe bu unu igwe na-achụ nwaanyị igwe na-eri nri n'iro ịma na igwe bụ na-eri ofe ọgbọrọ na họteelụ igwe igwe tradishọn igwe igwe kwụsịrị iri na họteelụ igwe pụta ebe pụta ebe ebe na-ego ebe na-ego anụ ụkwụ anụ ụkwụ anụ mụ na igwe so na-azụ anụ azụ igwe pụta ebe ndị na-ego ụkwụ anụ na-azụ na m nke a bịa e, e, e, Anthony alaghị m ụkwụ anụ tichenji igwe a nọrọ n'akụkụ m ị nọkwara n'akụkụ m soro na-azụ ụkwụ anụ igwe na-eje ebe ndị mmadụ ebe ọha nọ igwe na-aṅụ mmanya igwe ọ na-aṅụ mmanya na bịa palọ ịmakwana igwe na-aṅụzi mmanya na bịa kịta ịmakwana igwe bụ ndị mmadụ batacha vileji achọrọ igwe je mana igwe na-achọzi ndị mmadụ ejedaba ha ma abata vileji ị nwere idea na igwe na-ahụ igwe nọrọ otu ndị mmadụ batacha vileji achọrọ igwe jee kịta igwe igwe na-achọzi ndị si obodo oyibo bata abịa na vileji ichọrọ mmemme niile ka igwe na-aga mana nkịta na enwe ebe a na-agba ngwụ igwe eje ebe ahụ igwe hapụ rut agbafuo maka ọ mara na dị rut hara dị rut gbafuo maka ọ ma dị rut wukeji na dị rut wa afụfụ hapụ rut na-agba gbafuoro onwe ya ya ga unu na saịdị a ị na-aja agwa igwe be peghị maka ndị igwe bụ na eji ebe akụtụ daa rut maka ndị igwe na-ejezi ụka na maka ndị igwe na-eje ụka gba m igwe ada eje ụka kịta igwe mana n'utu ahụ ụzọ adịghị ya na gbafuo nwata gịwa nwatakịrị si m bịa ka echi back to that ị mara ihe chi back to that itikapụ naba obodo oyibo pụọ ntị na akọrọ m nyanya mpụ ahụ ọrụkwa aka gị ọrụ na mso kọta amachie m anya isi m bịa egwu swimming ndị ndị na ndị mba na-egwu swimming pool eh? ndị agana na ndị mba na-egwu swimming pool eh? let's go back to that route let's go back to that route chiga village na ka ndị yutu na-emezi every ụtụtụ efi a na-aṅụ mmanya ha nọ n'ogbu arụsị a na-aṅụ mmanya a na-akụ komkom komkom kankom kokankom kokokokokokankom ekokoko ebe ọ na mmọnwụ gara je ha jebe a. esie ji pụta ndị evu ha ha ezukọ na-eri ji ụmụ anụmanụ a na eri ji na-eri anụ ezukọ ha ọ bụghị ezigbo akwa ka ha na-eyi asị na nke a ụzọ ụzọ omenala anyị ihe awụ ihe awụ ụzọ ụzọ nna nna anyị ha Gunu Machariano, can you show me evidence? No single evidence. Gosigunu no evidence, a one of evidence. no evidence na that bag na na na the way of nanu nu na and as ancestors unu the way Hagaro nu na go back to that uh, that way and na yadu nu na mma can you show me the evidence no single evidence all of you agona agunu unu dey yes gba akwa ebe unu erepuru nwaanyị achọ unu a ga-afụ unu igbo unu anwụ igbo unu na igbo ha yes unu na-eri igbo unu na igbo unu na mkpụrụ mmiri poison unu nwe poison unu gbara first inye nsi unu gbara ya first let's go back to that route mana abịa metin ụmụnna unu ewere aka kpuchicha mmanya unu na anụ. let's go back to that route mana ị na village kpuchie mmanya ife onye ya okpuru ede isi na ọ gafee mana isi let's go back to that route. only in a church ka ọ ga-awụ enwe okeshọn onye na-aṅụ mmanya ọdị free na-aṅụ mmanya only na chọọchị mana ejebe a na-agba mmọnwụ maọbụ ejebe a na-eme ihe omenala maọbụ ejebe a na-eme ihe ụmụnna wọọchị ndị na-aṅụ mmanya onye na-ekpuchi mmanya onye jide mmanya okpuchie mmanya mana isi m let's go back mana ị na-aṅụ mmanya okpuchie mmanya aka mana mụwa jee jee ụka eweta mmanya otu akpọrọ anyị mmanya anyị aṅụọ peacefully mana gị nwa mmadụ enweghị ike kpọrọ gị mmanya na vileji mmadụ enweghị ike kpọrọ gị mmanya na vileji ọ dịrọ pọsịbụl enwego onye gara na chọọchị enye onye a poizin ifụtụgo na mmadụ kacha chọọchị mmanya ọ ṅụrụ enye ya poizin ebe ga na-enye poizin ọ bụrụ ebe a na-agba mmọnwụ ebe a na-eme ihe omenala ebe a na-eme nnegere na ndị mbụ ebe uru na-esu atị ga-esu ọgwụ kedụ na-enye ndị mmadụ enye ure ọndụ ka na-enye ndị mmadụ enye ure kedụ na-enye ọga mmadụ pin kedụ na-eme mmadụ ọkịrị mgbawa isi kedụ na-eme mmadụ ụkwụ abashu kedu na-eme mmadụ ahụ ahụ ikpo ọkụ mgbe ọrụ ahụ ekpo mmadụ ọkụ kedu na akpa nwa mmadụ eh? kedu na-ekechi akpa nwa mmadụ ọ bụrụ ndị agịrị na ndị mbụ ọ bụrụ let's go back to that route isi let's go back to that route ị na obodo oyibo ịnata vileji gwa n'obodo oyibo ịnata vileji enweghị emecha ka ịta ọchị mmadụ nyere gị na obodo oyibo ịnọta vileji na enwe nke mmadụ nye gị ọjị ka ịta ya ọ ka ihe ata ọjị a enye gị iti ya akpa mana onye nye gị ọjị awụ onye ichie onye nye gị ọjị awụ onye nye gị ọjị awụ ụgwọ onye omenala aka ji ọfọ nyere gị ọjị ahụ nye gị ọjị onye gị ọjị iti ya akpa igwe taa dị ọjị nwaanyị taa dị ọjị ebe ị chọrọ ka ebe apụtụta rutu ịchọrọ ịṅụ mmanya ngwọ ị gaa na neighboring town village ya ṅụọ mmanya ngwọ ihe nwụọ ya na ama unu ịchọrọ ịṅụ mmanya ngwọ ị mmanya ngwọ nwụọ ya nwụọ mmanya ahụ na village nọ ebe unu ebe unu na anọ inwe ike inwe mana isi m let's go back to that route isi m let's go back sef route isi m let's go back route ọdị nụrụ nwa onye ọcha ịbata vileji enwere ike inye nwunye gị onye isi ndị nne ọ dị pọsịbụl enwere ike inye nwunye gị onye isi ndị ụmụ ọkpụ ọ dị pọsịbụl enwere ike kewa oke kenye nwunye gị ọnwụ na na-aga ntị ka mgbazi gị na ị na-eme mmegheri ka mgbazi gị eme mmegheri mgbe ị nụrụ nwa onye ọcha anatazie maka iji ego a na-esogharị gị chibọbụ eh, na Germany ee eh, eh, Ike na ike na US nwa amụrụ amụ nwa amụrụ amụ a na-etu gị afa nwa amụrụ amụ ịkpọrọ nwa onye ọcha na-agagharị ịpụta inye gaasị mmanya anwụchie nuo gị imi ịma mgbe ya amaghị mere onwe gị si chọbazie onye a ga-enye onye isi ụmụ ọkpụ yes ka amazibeghị nye nwunye gị onye ọcha si chọbazie onye a ga-enye onye isi ndị nne ka amabeghị enye ya nwunye gị onye ọcha si zie onye a ga-ezi ozi ka o jezie igwe ka amara onwere onye ọcha onye ka a ga-enye ya ka o zie ka zie ụbọchị ị ga-echizi igwe si wee na igwe eruru ọsọ na anụ onye ọcha ka amama enye gị igwe ahụ mgbe aka agwa gị n'azi mgbe aka ya ajụghị onye mụrụ gị mana esi m let's go back to that root root ime ọ left and right ya ichere mmadụ iyi okpuru ede bụ na mmadụ amụrụgo omenala igbo iyi okpuru ede yire aka for your mind for your mind for your mind na ịma uh, omenala igbo ịma omenala na-enweghị na omenala igbo ma ma ma ma ma pịawa agha ọnụ ịma eji ama oke ana ịma o nwere ukwu ịma o nwere osisi eji ama oke ana iche na osisi niile ka eji eme oke ana iche na ukwu osisi niile ka eji eme ịma o nwere njọ bi na ka osisi eji eme oke ana ihe ekwu nwunye ebe a na it's complex go back to that root ndị obere ka osisi eji ama oke ana ịma a na-akpa bọsị a na-akpa bọsị ịmara eji ukwu kashu eme oke ana ịma eji ukwu ọha eme oke ana ịmara eji ukwu ukwu ukwu e, e, e, mbụ akwụ eme oke ana ị nwere idea eji eji ọka eme oke ana eji eji ọka eme oke ana ejiji eme oke ana ọwụra nye gị ọwụra nye gị ọwụra ọwụra nye gị ịma ya na-akpọ ọbọ njọ gị na ka ya na-akpọ ọbọ ka ịma ya ọwụ ị nwere ọba ji be nna gị ọba jọkara be nna gị ma this let's go back to that route ọba jọkara be nna gị bịa be nna m nna m ka nwere ọba ji ọ ka nọ ndụ ọba ji ya karịa be nna gị ka nwere ọba ji ma na-akpọ ọba ji ihe ekewu ji n'ọba ihe atụtụnwu ji n'ọba isi let's go back to that route n'enugu let's go back to that route na-agwa ọsọ mmiri n'ọnụ ndị eriri eri gosi m okwu na-eme ndị egere na ndị mbụ gosi m ka m gosi gị ndị mere ndị egere na ndị mbụ gwa m ndị gburu ọkụkọ gbupụ ọbara isi ọkụkọ wee pụta arụ nsị let me show you ka m gosi gị ka ịfụ ka zi gị si ha ka ịfụ ha nwere mkpọkpọ ụlọ mkpọkpọ ụlọ takasịa na be ha show me the person let me show you their house mkpọkpọ ụlọ otu abụ n'ezi enwere onye ị ga-agatenwu n'aka enwere onye onwere onye ị ga-agbagbu mbibi azim 200,000 ọra ịgbagharị agbarị wee wepụta ya ma ọ gwara wepụta ya mmadụ nwụ na famili ahụ raa na wee kwa ya mana ezi let's go back to that route ịgbana China gbana Germany gba gbana US je na-elive a good life mụnwa nọ naijiria bụ eze ndị omenọngọ na omenọngọ na eze mgbọ anakọta mgbọ aga fịanwụ anakọta mgbọ aga fịanwụ mmadụ ga na shọp ya mgbọ abịa tụwa ya shọp ya gbuo onye ahụ ndị eze mgbọ ana m eze ndị kidnapa ka m eze ndị omenọngọ ka ọ ndị puka ka nna eze ka ọ ndị hesmen ka nna eze ka ọwụ iji ka nna eze ka ọwụ n'olit ka nna eze ka ọwụ badrod ka nna eze ị nọrọ abroad na-elive good life nọ n'ebe ahụ were internet free ị na-eyuzi internet free etu anọgide anya na ama m ego nna abụọ na ịntanetị ama m ego nna abụọ na internet ihe ndị federal gọọmenti of ji anyị gwụrụ ọgwụ ego ama m ka esi abụọ abụọ na ego hia tupu awa gị nwa obodo oyibo na-eyuzi ịntanetị free sendịkwanụ m mb 200 na ihe gwuru m njisizi ike gbazie mbọgide mb ị bịabara asị let's go back to that route why there why don't you come back to nigeria stay with me here all oh, oh, na nigeria ka route ahụ dị route ọ dị n'imo steeti that route ị na egwu dị n'abia steeti ebe a ka ọ dị ọ dị na steeti dị steeti dị na anambra ebe a ka route gị dị route gị adịghị na germany route nna gị na route your favorite adịghị na ọ ọ na us Nataka ebe ọ dị anyị kọwa ọka ebe ka rut dị let's start from that place anyị jechiwe mmiri bọọlụ ịgbapụ mechie ya bịa ka jechiwe mmiri enwe ebe egwuwe mmiri mmiri enwe mmiri a na-akpọ mmiri agụ bịa ka jee chuwe dị mmiri dị ya ebe a ka dị otu dị ebe ka rut dị let's go back to that root gịnị onye na-eche back to that root ekwueri gosi m afọ onye na nne gị na nne m ka gosi ka famili adị ya mkpọmkpọ zinc mkpọmkpọ zinc everywhere batara dị famili fere ọsọ ofu onye nwunye na-emegharị ahụ ọdabibụ na aṅụgharị igbo agagharị ọchọghị ịnapụta ha ọda pipụ na aṅụgharị igbo aga ọchọghị ịnapụta ha unu na-egbupụrụ ọkụ ife na-ede eme unu ife na-ede eme unu unu mepe ọrụ si na na ndị chọọchị na-agba arụsị unu ọkụ na-agbachachi unu ọkụ unu agagbanwu chi m ọkụ jizọs kraịst mbelivu na ị ga-agbanwu ya ọkụ ọhịa efu na igbe gbaa ya ọkụ mana anyị nwere abịa nọrọ onwe anyị unu abịakpọ anyị na-asịkwa ya na ihe unu jebute na ogbu unu anyị abịa were osisi maka ọ na-esi isi anyị emetụ nwunye aka ọ na-esi isi nọkọta mmetụ chi gị aka chi gị na-esi chi gị na-anya osi na pantị chi gị na-awa pampas ada pampas ọ na-awa ifebe chi gị nọ na-esi ifu chi gị chi gị ahịa na-efe chi ahịa ịkụrụzi ngị ịmakwana otu ị nọ iwere obi ọjọọ ije ije ije ruo otu uru zampalọ fọrụ zampalọ kụchie ya zi ngị mmiri ara amaghị m ije kụọrọ chi gị gbamgbam ebe mmiri na-amụ ya iweta ọkụkọ igbu ọkụkọ inye gị isi ọkụkọ gbapụrụ ya ọbara tụchazie ọkụkọ jeti na friji jeti pesup na acha agwa na-akụchi gị gote fanta wụọrọ chi gị gote koku wụọrọ chi gị ịṅụọ henisi nwaanyị ide gị ọha enye gị ego ahụ ide ji gị gbara enwe nwaanyị a na-ere nwaanyị ide weta eji agba na mmiri why you dey wete one nine five hundred thousand pee ya mana ịga na ịkpana mana ịga na na na na klọb ịkpọwadori ime lati sọ lati nyọ ndegede na ndị mbọ na-akpọdoro ime ndegede na ndị mbọ na-akpọdoro ime ndegede na ndị mbọ na-eje na klọb na ụmụ nwaanyị na-agba ọtọ ị na-emekwa let's go back to that route mana ije na klọb nwaanyị na-agba ọtọ ị na-efelu efelu i were ego na-ama nwaanyị aka na ọchị ọhụụ ị na-emekwa ndegede na ndị mbọ ije na klọb ụmụ ụmụ nwaanyị na-agba ọtọ i were aka hụ na-ahụ nwaanyị na ọchọ ebe ị na-eti ya ego mana esi let's go back ancestors gotiri nwaanyị aka na ọchị ọhụ asesọs gbagba klọb ije gbadoro ime latisọ tasikọ mana nwanne gị nọ na vileji anya anya kolokpe nwanne gị nọ na vileji anya kolokpe ije nwaanyị na klọb 1 million nwaanyị ide were 1 million eje akpọ ọrụ chi gị iwere mmanya eje kpọọ ọrụ chi gị ọrịa ịkpọrọ imere chigidoro ime ọ na imere chigidoro ime ọ na-asọ nsọ ije ije weta fanta a na-ere 150 je kpọọ ọrịa and ka isi dị obi ọjọọ ịdị dị awụchakwa dị fanta ịwụ obere ịṅụọ nke ọzọ debe ahụ na ya amahụ iweta ewu igbu ewu nye ọbara ọbara werezie anụ ewu jeruo pesup ị na-eri eriri ji arachara ji ọ bụrụ sị anyị onyinye anyị na-enye na agbụsị na-enye ya chukwu nwa na ji ahụ a na-ebi chu nwa na na-enye ya chi na mana uchi prist na-eri ji aha mbụ eri ji aha eri ata anụ ahụ pastọ rizie ji enyere ata anụ ọ bụrụzie ihe ọjọọ chineke kpọọ ọkụ dị ya onye ara let's go back to that root which root root ndị ara root ndị agada na ndị mbụ tifia agwa which root ka m chi ga rutu ruutu ruutu ruutu enwe experience ịrụpụta common common five 504 ruutu enwe experience ịrụpụta common common phone common energy bulb common nokia nokia touch ha rụpụta nwụọ ịpụtasị m na ndị ancestors anyị ha chọpụtara onugbo ha chọpụtara ọha ha chọpụtara onugbo ha chọpụta ọha ọsọ ha ka m merie na onugbo ị na-apụ ara ọsọ ha ka m merie na onugbo awụchita mma afọ ka jụọ ha ọsọ ha ka m merie na onugbo ha chọpụtara ọha ha achọpụta onugbo ha sọsọ ha na onugbo ka ha chọpụtara esi dị ebe a ha achọpụtakwu ya esi dị na rumba ha achọpụta esi ọ ngosi gị aka ifu esi dị na rumba nwaanyị ha chọpụta esi ha chọpụta plasma telivishọn ha chọpụtara ha chọpụtara invata nna eyuzu na my house ha chọpụtara invata ha chọpụtara water bed ha chọpụtara Lexus chọpụtara m eh, eh, eh, latest model Camry latest model Corolla ha chọpụtara m ya ha chọpụtara Elon Plane ya chọpụtara sọsọ onugbo onugbo na ọha ịpụtawara ya na-ekwu okwu ife na emeghị kama ị ga-emechi ọnụ kama ị ga na-eklem na ancestors chọpụtara ha chọpụtara moto kọmọn na pepa ha chọpụtara kọmọn ha chọpụtara ndị ọcha chọpụtara ihe niile a ị na-anya ya esi m na ndị ancestors ruru ndị ọcha riri ancestor ihe asị na ndị ọcha ọ ndị ancestors riri ndị ọcha ọ uru gbara ndị nzama ị na-ekwu na ndị ọcha riri ndị ọcha memepe na anya ngosi unu ụzọ nke ndụ mee unukwuru nwe ogologo ndụ mee unukwuru nwe ndụ isi na ndị ọcha na ndị ọcha riri ancestors gụ kama ị ga-asị na ndị ọcha na ancestors gụ mejọrọ ndị ọcha ancestors gụ mejọrọ ndị ọcha ihe ejeje yọba ndị ọcha biko si ha gbagharụghị m na ya ancestors uru ji eme kọmitmenti ha kọmiti ịpụtaba e na-ekwugheri ancestors hmm. ndị eriri eri ị na-azakwa English name ijikwa paspọtụ ndị ọcha ebe ahụ ị nọ chukwu kpọọ gị ọkụ why paspọtụ ndị egide ndị mbụ why eji paspọtụ ndị egide na ndị mbụ ijikwa British paspọtụ ebe ahụ ị nọ jiri US paspọtụ jiri German paspọtụ jiri shenge passport every day every day chiri obi n'aka bụ deny ya visa be onye ọcha why na kọpịrị anyị na-arụbe onye ọcha n'ihe jee gwa onye onye ọcha na their people deceive our people ka ma ma fafa m ụtụtụ echi ma ihe anata naijiria hmm. ka ma ma fafa m ụtụtụ echi ma ihe anata naijiria are your ancestors gị na onye na-aga back to that route mụ na ọ by fire by force na mụ na gị ya agapụta root go to your root na ịma your root gị nwere root root let's get back to that root ka mụ na gị kaba nzo tebe nzo n'anya taba ọchị ma ọchị nwoke aka ọhịa chọrọ mba mmere gị ị nwere obi ọjọọ ị obi ọjọọ so ụtụtụ eyi fiọla dị ụtọ a, ata ma ọchị nwoke aka tee nzo n'anya nrụziere ọfịs ebe ebe ebe chọrọ na mmadụ bụ ebizi na-ekwu okwu anabeghị mmanya ngwọ mmanya ngwọ anabeghị kai kai kai kai bifo anabeghị 50 years ah, eze eze m acha blak ka kaka anyị ṅụrụ aṅụ ma nwụrụ nchi na eze ọkwado utu iri asị mba ka anyị gaba nke na-ewute m wepụrụ ije n'onye ọcha epụtije n'onye ọchị si m let's go back to si na ndị ọcha riri gị mụ na ọcha riri gị na ọcha ebe ise na blood ị na-emezi iberibe mma akwụsị ebe a austobia anyị chọgoro ihe mmeri bifo ndị let's go back to that route akwụkwọ m n'abalị a ọgba na ije ụwa chebirinu m I'm coming back for another program n'abalị a I'm coming back from another program n'abalị a ije ụwa ọgwa na ije ụwa ka somebody somebody dere m ọkwa ije ụwa ka somebody write for me ọgwa na ije ụwa ezugo nnọọ at least by 10:30 11 mma na mma nọ program very powerful program ka m mepee ndị ike ha ịpụta ịpụta si na ịtụrụ mmadụ na-arụ nsị iji mmadụ na-arụ nsị ndị chi pris ndị ohi mmadụ tụrụ ije gbatara ya ụgwọ enyeghị gị gbata ụgwọ rie the onye ori ịtụ mmadụ na-arụ nsị chọọ onye ị ga-esere ka onye onye apụ ka onye onye ahụ nsị ka onye onye apụ izin ezi na-arụ nsị gburu ya ịtụ mmadụ na-arụ nsị ịchọ closest friends ya nyezie ya poizin ka o jee nye onye a ka o rie nwụọ ka a sị na arụsị gburu ya ndị ori ndị chipris ndị ori dee m agwa n'iju ụwa echenaba na arụsị dị niile ụtụrụ mmadụ arụ ọrụ nwere nke na-arụ ọrụ nkịta azi ya akpọzi na fon asị na ha ya agbagbu m <laughs> arụsị niile unu tụrụ m na guji pichọ m gwa nke gbara arụ ọrụ emechakwazi m sef gwazi unu nye unu adreesị nye unu adreesị ebe m nọ ka arụsị m keluketi ya e very fast chatacha afọ m arụsị afọ m chief priest ihe unu magwazi na ịkpọkwazi m na fonu sisi mo kee ebe arụsị egbe ya egbu m nọọ mgbagbu sikwu ya gbagbu m enwe ofe ihu na mahọ n'ụwa ofe ihu na mahọ n'ụwa ofe ihu na No, n'ụwa bụ in this life ọ dọrọ permanent enweghị nọ n'ụwa gadị permanent ofe ihu na mahọ n'ụwa enweghị nọ n'ụwa gadị permanent let's go back to that route man ibẹ ibẹ abẹ state ibẹ abẹ state fear you everywhere nchigaze back to that route ẹbẹ ka mmaara ibẹ Lagos go many mmiri I know we ekwu ruo iwepụta almost 17 million rụọ let's go back to which awụzigo ofe ihe kata na ọ na mmechi nwoke na fon a ee weta kpụta ofu onye si let's go back to that route Why you order? Eh? Me ee are ihu ya atọ Oh, na ọ na-asụ mmanya kpatara ya ọ na aka m ga-aba na fon na nkịta mmanya ka na fon topụta ofu esi let's go back to that route ya ntinye ụra n'ihu like this ma ihu ya atọ ọnụhọ chepụchighị ụta ọmara ọwụọ m ruutu igwe begu ruutu igwe vileji unu ekweghị chiga ka isi m bịa chiga igwe vileji unu na-achụ nwaanyị nwee họteelụ ebe o ji na-apịa ọkụ nwee gefrend igwe igwe na-anya Lexus na-anara AC igwe weta ọjọọ ọjị ya igwe na-enye unu na David igwe nata ya everyday ị mara igwe be unu igwe be unu na-ata shawama ịmagara igwe bụ na-ata shawama igwe bụ na-ejebe yara shawago shawama ta onwe ya na live a good life ị na-amagharị na vileji aṅụ kaikai akụ kankom kankom kakakaka kankom kokokokokankom ebe ọ na mmanwụ gara ịga ya kankom komkom kakakakankom kokokokankom ebe mmọnwụ gara ịga ya lezus igotenwu ha ọ bụghị ezigbo arakwa ka iyi everyday na-anwụgharị ọkụkọ enwere ọkụkọ gbaga agbụghị enwere ọkụkọ gbada agbada kankom kangom kakakakankom ebe mmọnwụ ga-ega ya common work of rice igote nwu inye papa gị nne mama gị inye nwu ya nne ị na-anwụgharị siga magharị igbo gị nwu igbo irepụ nwaanyị ebe ọ na-erepụ nwaanyị akpọ ịnọ ebe a unu na-ezu ohi ọgwụ unu ma na-ezu unu na nwa aka akpa unu na-arụwa nchas ndị gị na ndị mbụ maka unu enweghị aka ọrụ onye nwere aka ọrụ nwere nwere iji mebe egede na ndị mbụ unu ebezina na chukwu nọ nsọ, ndị egedele unu ebezina na chukwu nọ nsọ, onye na-ebe agwa ebezina na chukwu nọ nsọ ndị egede asị m unu ebezina na chukwu nọ nsọ ndị egede na ndị mbụ unu ebezina anyị amara gị ife ndị egede na ndị mbụ ebezina anyị amụta gị ife ndị egede unu ebezina anyị amara gị ife ndị egede ndị ebe unu ebezina anyị amara gị ife most of ndị native doctor duto na kọstọma adọzi ha bụrụzie ọgwụ ha obodo oyibo duto na-enwezi ndị na-abịa agwọzi ọdị agwọzi ee eh, oke ite kechere m client kechere m client ha bụrụzie dị ọgwụ chọrọ unu bịazi obodo oyibo <laughs> chineke mere ebere agha agha amagidon agha amagidon ndị kashat ndị ori ndị ori ndị dibịa gee ntị ndị dibịa nọ n'ala igbo ndị dibịa nọ n'ala igbo na-eme ihe ego na-eme ihe ego like this ana m ajụ unu ọgbọzọ ọgwụgwụ unu na-agwọ ndị dibịa nọ n'ala Igbo na-eme ihe ego a sị ka nju unu ọkwa sọsọ ọgwụ ka unu nwere ihe ọzọ unu na-arụ o nwere ihe ọzọ unu na-arụ anakọtasị na ekinapụọ mmadụ ebuo onye a asị eweta 30 milion anakọtasị gị na ebu onye a asị eweta 40 milion anakọtasị gị na ebu onye a asị eweta 80 milion anakọtasị gị na ebu onye a asị eweta 120 milion chekigwe na ọfụma ndị dibịa na-eme ihe ego na isi asị m unu ọgwọzi sọsọ ọgwụ ka unu na-agwọ ọgwọzi ọgwụ ka unu na-agwọ ndị unu na-agwọrọ ọgwụ a na enye zuru miliọn miliọn a ego na ka ha mekiri ndị unu na-agwọrọ ọgwụ ọ na-agwụ ibu unu gwọọ ọrịa ọgwụ obute ike ọbanye thanksgiving biko ana m ajụ ka biznes ha na-eme which business ndị a na-awapụta n'iru akwụkwọ epụta n'iru akwụkwọ asị na onye abịa kene with 10 million onye abịa kene with 5 million onye abụ abụmụtaba kene onye aba kene mmụọ mere ya efe kene mmụọ mere ya efe ka bizines o mere o ji goo moto almost 15 million bụ ka biznes o mere o ji nye go almost 20 million o ji kene mmụọ kpuchi bizinesi. ka anyị gwakọta ụmụ anyị eziokwu ihe ahụrụ ma anyị gbakwana ya ị na-efili na ịdị bad onye ahụ ị na-etiri ọnụ na ịdị bad ọ gwa maka na onye ahụ disaịdị ka olive a good life that person ị na-eturu ọnụ ị na-agwa ya na uh, ị ga-eme efe onye ahụ ị na-eturu ọnụ just decide ya ka ya live a good life ọ chọkwa na ibi bad life most of ndị ifu dịjan to decide I want to live a good life that's all ọnwụrụ ọka onye nwere bibe ajọ ndụ enwe eh? e ndị nwere mind ịgụọ ndị nwere mind mas na one person nwere mind e na mma mma nwụnwe ọbara mmadụ ọ bụrụ bụ ọ bụrụ ọnụ ọ na anyị decide otu efu nọkọta mma ihe mabara mmadụ mma aṅụ ya na-aga ebe nna aga kama na anyị decide ka anyị live a good life we decided to live a good life ka anyị bara nne na nna anyị uru bara village anyị uru bara ndị mmadụ bara people uru ya ka anyị ji wee pụta from that side ọ bụ na ọbụ ihe anụ ị na-eklem na ịwụ jagaban na ịmacha ndị assassin na ị ga-emenwu mmadụ ihe nwanne kuru bụ enodan onye ahụ ị na-amago decide to live a good life ọ chọghị ibi ajọ ndụ ọ bụrụ na ọ bụ ihe anụ ịma na oke ụda enwe e ga-enye ọbara mmadụ ọṅụọ ya let's go back to that root gụna onye na-aga back to that root ihe ngwa wu radical soldier of Christ anọchikwere m ụzọ anọchikwere m ụzọ ịmachi chọrọ ifefere onwe gị ka mfe nke chọrọ ife ije ụwa ndewonu chebiri n'abalị a am coming back ekelekwa m igbo niile na-asị na kọwarịrị onye ọbụla mma biko ebe ọ bụ ịnọ na-enene anyị asị gị biko kaba arụ na sọskraịbụrụ anyị na chanel anyị kabakwa na arụ na-agbụ notifikeshọn gị ka iwee nwekwana ike na-enweta notifikeshọn mgbe ọbụla achị vidiyo fụ nwe na-asị ebe ọbụla nọ biko tinye anyị na kọmentị ihe ọbụla ị chọrọ ikwu na kọment seshọn anyị na-afụkwanụ kọmentị na na-asị biko ka ọ dịrị igbo niile mma biko jide ka iji ịmara ihe ọbụla ị chọọ efe febe nke gị n'iziokwu na na n'ime mmụọ ka ọ dịnụ mgbe ọzọ ndị be anyị